afa mụrụ filomina joseph onye ìmúlédèké wo ńwé ụmụ ebi nílẹ̀ ibi ihe ihe ara anyị nwa akpa ụlọ edochina anyị umode re mma ndị pụha lekọ ahụ ọrụrụ ma ndị na ya wụ ndị omena weke ezikwala ka anụ egwụma aha n'ihe arụ umode nwere ụzọ arịa mmiri omenwe ahụ ebe anyị ka ha ụnụ edodo ụnụ enye nye ka ikpowo ndị nwa ya arụ unu na-enye aka bụchi eso menye ndị pụrụ ụmụ onye pụọ ụlọ ekwo unu ezikwa ụwa ọrụrụ ahụ ụnụ arụzịkwarụ ihe na ọrụzịkwara ụnụ ma ọrụzịkwa na anyị nwa mma unu ewe na ihe dị mma nwunye dị ya ka echọkọ do ya arụ n'ụnụ